salata dị lere ise nwanne dị mma o nwanne amaka onye mara nwanne na ete na nwanne dị mma o salata dị nwanne dị mma na onye nwanne na-etene na nwanne dị mma o ibe mene mmadụ obodo anyị iwe mene eze egwulotu na bebe nene ka anyị dị na ndụ ụcha isi awụ Seleta di ladies jáde ní ndò ọ̀chà isi awọ Seleta ladies isi awọ. Agasa nwe ọbajọ chịrị anyị gaba eze anyị ngwa ngwa chịrị ọchịchị gị dị anyị mma o. na-emere ka na-abịa eze onye ma aka

ọbanjem eze ebila n'ama eke ọbanjem nne m ajọsọ nwe ọbanja na-eme ibe ọbịalị ọgwụ ma ọ bụ okwụla ego wee nye onye egwu ya eze ebila onye ibe ọbụrụ detu dị mba ma ọkpọla ọkalachi amụna agazọ nwe ọbanja na-eme ibe ozuru m ma ọnwụla ewu ogwu ewu detu dị mba eze ebila n'ama eke ọbanja nne m

ekwuru ime na-egbu nwa ameke chịrị anyị gawa ameke na nwanne dị mma ameke na ya chịrịla anyị anyị nwa karị nke mekwuru ime na-egbu nwa ameke chịrị anyị gawa ameke ngịka ya sani mọni ameke isi agụ ameke na m iwe gwọrọ nwa agbala tolu gị mekwuri nwanne m ameke isi agụ otu otumachize mmilọma mmilọma nne chinaza ekpele otumachize ka ndị obu n'enu bịalibi ya nene na chiozi emelie wee meli otumachize mmilọma nne chinaza ekpele chiozi abụọma ya ụnọ mmilọma nne chinaza ekpele na chiozi abụọma ya chiozi na chiozi abụọma ya ịlọrị enwe ude ya alụmako ude ya nwanne m ude ya alụmako mbalụmako nwe ude ya onye ka kata ụmụche na ugebe nada iru enwe ude ya mgbe gị lọrị enwe ude ya ka ndị ọbụ nne na ụchọtali ude ya n'ude ya emeli nwanne dị na inwe ya nweke m na na bụrụ ugo dada nweke m nweke webụ na nna bụrụ n'elu nna ọbụmụo enweke anya wụrụ ugo nwụliela ụba nwa nweke dị enweke m anya wụrụ ugo nwụliela ụba nwa nweke nwanne ga bụ nwa agba mma osisi na iwu nne ma bụ mma oseboli iwu uju ego Chiaga bụ nwa bụ mma osisi iwu na iwu osebola iwu nne ma bụ mma uju ego mgbawa bara wejuwakwunata gị na ụba mee kinuwe nye nwa na agbọsọ onye ama na-eli agbala nwa na-agbọsọ ama gị na eligwe na-abala nwa na-agbọsọ enyi m nwanyị onyinye nwa na-agbọsọ onyinye nwa na-agbọsọ onyinye mgbaa na-eli agbala onyinye nwa na-agba ọsọ mgbawa tinyeli mba na-ebe nọ na agbacharụ ma agbacha mba na-ebe nọ na agbacharụ ma agbacha mgbawa tinyeli mba na-ebe nọ na agbacharụ ma agbacha nwamba na-ebe ndị na-agbacharụla udetu ude mba agbacha mba na-ebe nọ na agbacharụ ma agbacha amaka ewu ga-ebe wee n'oji nyalo chiralibotooboto ngozi ka nwameke ugebewenojudalo ngozi udalo ugebewenoji nyana oji ralie udalo nwanne m ugebewenoji udalo ugebewenoji mba gị na-asị mba na ebe ajebu na nwere ude mba na ebe ajebu na ugo na onwewere m ude na ụnụ aja mba na-ebe aja ebu na-enwewelu m ude mba na-ebe aja ebu na nwere ude mba na-ebe m agwa ka ije m ka otu na na nwanne mgbede atụwo nwe ude yi mgbede azụ nwa ụda ya abalị mere atụwo onye ajọ chi na ya ibi ya nri ude yi abalị mere uju nwanne m agba mma osisi iwu na iwu nne m abụ mma achaka otu n'igbo nchaka otu n'igbo cheka nke ka mụrụ malara gị nchaka otu n'igbo ajọ anụ mgbokwe ndulu m ka lụọ obe gị nchaka otu n'igbo cheka cheka nke ka mụlụ malaba kinchekincheka otu n'igbo ọgwa onye gwa ka weduga na awala eze ọka e. onye gwa ka weduga na awala eze nne bụ njoyoyo nwanne n'igwe mmadụ uju ego uju ewere mmadụ kacha ire ọnọ igwe uju ego uju ego nwanne n'igwe ọbago nwoke tiri egwu nwọdụ nwaduni akụliakuo nne ụmụ nwọdụ n'uche gboo na mmiri abara ọkwa ya ọbago nwoke tiri egwu batali nwadụ e, ike na agwa bụ ochi chiozie mmanwụ tụrụ onwe ya na-abịa ya na-eti onwe ka nna kpụ ya ma obodo juo chiozie mmanwụ igbe ike Chiozem mawai baika chiozem mawai baika mmọgwe ọkacha mmọgwe ugwu anyị ọwa mmọgwe ugwu anyị nwanyị ga-enyekwa onye ọsọ mmọgwa mmọgwe mmọgwe ugwu anyị ọwa mmọgwe ugwu ga anyị nwe onye ije nye onye ọsọ ụdekwu enwekati nwanne kene chikwu nwanne abacha abacha kene kene ndị na-ekwuru onye ụra tụlụ ụmụ n'anya nwanne kene chikwu e nọ na abacha m abacha mgbakọ ka onye ka enwekwu mgbe mma ji ọra ụna nwajuwe gbo mma ji nne m onye erika ya nne m onye nweju nwe mma ji mmagụlari na-eselata dị ledis na ọgbagba udesde mgbokunjebela ihe na igwe ọbanje ọbanje akpọ kpọmụnene ka ndete mmadụ obodo anyị ọbanje mbadebe ije igide gbozikọwa bụlelu mbadebe ndị ji gị ruolu uwe mbanebe iji mbadebe ndị ji ga-achụgota owe na ụlọ mba n'ebe iji mba n'ebe ndị ga-achụgote ọbịa na nwedeche nwere mme a na nwedeche ike iyikọ na aza bebe edeche agwọkọ edeche nwere edeche ike iyi edeche nwere edeche ike iyi unego nwa na-ekwe ka ntogoduga na wele eze a na-ekwe nne m dị a na-ekwe odugo gwa nke ka na wele eze o a na-ekwe odugo na wele eze o a na-ekwe odugo na wele eze o a na-ekwe odugo na wele eze o ugodike onye we isatọ gị na atụ na mma bebe na onye we gwagbuwu isi obodo wekwa itatọ gị e e na na onye wekwa gbuwu n'isi obodo mgbagha jala nwoke tuo ya n'ụdị ya nwoke tuo ya n'ụdị nwana na ndị lidia ibe nwoke tuo mgbagha jala na ndị abụ na-apụta ụlọ ụgọ olili ma oketu emelicha owe na bebe etugo mmachi onye wukete nkibi ya ewunyela ihe ni mmachi iwukete ka nwunyela gị asabere gwagwa wehu ya nne ha na mmụ ya ebili ọkịka na-eso owu oze ewuba amali na bụ ọnụ na-ekwere oriro ọzọbere gwagwa wehu ya nne enyi ọtọ nini ya n'ọtọ na mgbarụ obodo anyị na-achọ oge n'ezi oze nu abụ ozeu ozonu awo oyi tuloro lu ozeu awo seleta dị mma o na nwanne dị mma mgbake lọrịat wo mekọ iko ga-abawolu menyi chekọ iko ga-abawolu menyi tuome kan iko ga-abawolu menyi chekan iko ga-abawolu menyi awulena owe ụdọmma ọnya na ụdị ya abalị ọnya na wee yo nne m ụdọmme abalị ọnya na ụdị ya nne m ụdọmme ogwe nne m obere okwu isi agwọ ọkọ na aza na obere nini ene mmanwụ isi agwọ ọkọ na aza bee di ya ene mmanwụ isi agwọ ọkọ na aza bee bi ya mba chinelo nwa gbakwe ka na-akpọ kpọkpọngwụ nne m elu okenji nwa e, abala elu okenji okwa kenji kọ na zanụ ọbịa nne m ụda ebu n'elu okenji mụ elu kwa kenji ọkọ na zabia elu kwa kenji ọkọ na ya zabia mgbalọrịta nwagotu ọnọdụgo na dịdị ebe mme o gwere ọnọdụgo na dịdị ebe mmanwụ nne m ugochiwo obere ụgwọ ọnọdụ na dịdị ebe mmanwụ mgbawa jose nwa emeka ka nwe abalaka iwe bụ n'isi ya nene ameka abalị mgbede ọtụ ọwaọlụ m ameka abalị mgbede atụ ọwa onye ojochi ameka abalị mgbede abalị mgbede atụ ọwa onye ojochi mgbanwe ọtụgo nwa ahụ enwe ego ịbụta ọtụtụ ikpele iji gị mgbanwe ọtụgo nwa ahụ enwe ego ịbụta ọtụtụ ikpele iji gị nwunye na-eli ego ịpụta ọtụtụ ikpele iji gị na nke na achị gị dị mme enwewu ọkwa nwa ego otu e, ọgbọ mụrụ nwa na bebe nene enwewu prizens ebi ya nne m dị ma na-akpọ gị enwewu ndị ọmụdema na-akpọ gị ọgwa nna m owe kasị agbogide agbọ agbogide nna m udemba na anụghị n'ụlọ ọbịa m ne agbogide agbọ nwagazi agbogide agbogide agbọ nne m akpọ mmejuzeboliwu ujuo nne m akpọ mmejuzeboliwu nwakwa nwa mmadụ eke na nkili na-agụ mụnị mara eke na nkili na-agụ ụdetu udembanị onye nkili ka m na-akpụ ya n'oge mara eke na nkili na-agụ mụnị mgbakọ dịla chioze ikpo na-arụ ogwu nnechi amaka ikpo na-arụ owu na ichioze amaka ikpo na-arụ owu mama chi amaka ikpo na-arụ owu nne chi amaka ikpo gị na-arụ owu

nwere chilieti n'oge m etu ọdaimonu ma abalị niile ni etu ihe nkiri ugebetigwuo ka m na-akpọ ya nne etu ihe nkiri ugebe mụọ ka m na-akpọ ya nne mgbawa na toni nweze ma dewe ya ni onye bata bịa kilie ugebetigwuo ka m na-akpọ ya nne ihe nkiri mụ ihe nkiri dị na be nna m eze nwe mekurie madamu kwa nwa emeka mekurie madamu ọgwa agwa nna bi ụdagwa ọnụ atarụrụ m ata na adịdị ebe mbe ọkana ugo tolete na-echuru olu m echunu ugo tolete na-echuru olu m ugo na-echu dị etu onu ugo tolete na-echuru olu na-etu ude mbe echu ude m ụdị m izulu m ude ụdị m ezukele m ude m ụdị m ezulu m ude m ụdị m ezulu m owe joje mali nwe matongi dulu m na ikanta mali nwunye gori n'ụtali debe na ụnọ amaliwe ma jụọ dula ude zude mba nka mmalụ owuye gị ndị ezi lotu dị mma na ụnụ teleta diledisio na nwanna maka mma teleta diledisi na nwanne dị mma o ugoma na-ekwe nwodo egwa n'ili mmụ abala na ekwe nwodo nwana ekwe nwodo gị ka mụrụ mara aba gị nwode n'igwe ụka mmadụ n'ikpo n'ikpo enwe e. ọka mmadụ n'ikpo n'ikpo enweghị ọdụ e. mgbapụtakwu nweghị ude ya eto bụlụ ụzọ pụọ ome ude ya nwaka ọmụ ọkwa nke bụlụ ụzọ pụọ ome n'oge ude ya ude ya eto bụlụ ụzọ pụọ ome ude ya ude ya eto bụlụ ụzọ pụọ ome ọgwa tugotu menye ụmụ abala asaịmentị ebe ọ gwere ọlụlụ chuma asaghị nne nụ nso ma inyewe ụmụ abala n'ihi n'ọlụ mgbe atụ ụgọ nne nụ nso na onyewe ụmụ agbada n'ihi n'ọlụ chuma ma inyewe ụmụ agbada n'ihi n'ọlụ ụdama ụdị m ezulu m onye dị ka ọgwụ ji nwee mgbe nne alụmakụ nne m nne gba ugo obe eyi alụmakụ nne m nne gba ugo obe eyi gwa na alụmakụ nne gba ugo obe eyi gwa na alụmakụ nwe ọbaja ụbọ m na-eli ọkpani nne m ka nwe ọbaja ụbọ m na-eli ọkpani nwa agwagwo ụbọ m na-eli nwa na-eli na-enwero ilo egilo enwe ilo nwa zụrụ ọgọ na-enwero ilo mmiri enweghịlo ọgwa wụla na nwedobe mmiri na-enwero ilo nwedobe mmiri enweghị ilo na mmadụ obodo anyị akpọ ụmụnne ọbanja hụ ọbanja akpọwa ụmụnne si m jebe ka nnete mmadụ obodo anyị selete dị si na nwanne dị mme Nwanna amaka mmanwụ nwanna amaka nwanna amaka mmanwụ ụbafọ rịnị akala nwa ụbanwụ ụba afọ nri onye na-ejiri ego ya echere ogwe na ọnịcha nị ụba afọ nri nị ụbanwụ ụba afọ nri nị ụbanwụ ụba afọ nri ụba afọ nri nị aka na-enwe ụdala nwere nna nwa akachi iru ya na nwa kacha iru ya ụdala obi nna nwa kacha gị onye nna nwa kacha iru gị ekene nwa ụdala weli nna nwa kacha ya ọkwa ma anya na nụ na ekene bi ya ekene nwa golo kala chitalu desu de mba n'ụlọ ekene ekene ngị golo lọla mele eze

akụbịa na-eti eji ozi ka ndị ọmalịcha dị mma na bebe nini ụpịọ na dị iche dị mma ụpịọ na ụgwa chie dị iche dị mma ndị akụbịa na-eti eji ozi ka mmalịcha dị mma na bebe nini ji okụpịọ na dị iche dị mma ji okụpịọ na ụgwa dị iche dị mma maka na ọ bụrụ mụ na-eme ọgwa na ichi mụ na-eme nya bụ ibe ọgwa chinyere ya eneche udeso mama chinemelim madam nwanne nwanne ya edozi dozi mgbe soseti na-akpọ mụ na igwe soseti na-akpọ udeso esu soseti nwanne m soseti nwanne m kwanye wụli ya dị nwanne m ọkwa anya wụrụ ugo ṅụlịalị ya ude m dị m izu mgbachi na-atọ onye aka ugo jele mba onye ka ugo jele mba mgbachi na-atọ onye aka ugo gejewo mba ugo jele mba onye aka ugejewo mba onye aka ugejewo mba amaka enwe na-egbo isi isiagụ ọkọ na aza na obebeni amaka mmeka uri amaka nkịka ya sani mụ na mmiri isi igụ amaka nne m amaka chịkọta obodo anyị amaka ibe emegwana m ibe na-emere obodo anyị ka anyị dị dị ndụcha isi ahụ amaka emeka uri amaka mmeka uri amaka nkịka ya sani mụ na mmiri isi igụ Udeme udimi zulumu udimi udimi Udeme udimi zulumu udimi udimi Udeme udimi zulumu udimi udimi Udeme udimi zulumu udimi udimi Udeme udimi zulumu udimi udimi ọtụma Jose mmiri ọma Ndị Echi na azọnụ Jose azọ m ekpele na ụnụ ọtụma Jose mmiri ọma Ndị Echi na azọnụ Jose erekwe m erekwe mmiri ọma Ndị Echi na azọ ekpele na Jose erekwe ụmụ na ọtụma Jose ọ nọ n'ụlọ dere onye jere eje onye jere eje na ojele onye nọ n'ụlọ Jose mmiri ọma Ndị Echi na azọnụ Jose erekwe ụmụ erekwe Choosing na choosing, who made Chiuzi na chiuzi dozi umi dozi. Udem udem ezu.